下楼，下楼。

owó yìí nìbọn rẹ o ṣe àyà kúrò e mọ náà fi ọmọ rẹ fẹ ká ẹ lọ kẹ́hìn kì í ṣe fún ifá rẹ mẹ́rẹ́ bá ló kọ́ star ta. ifá rẹ mẹ́rẹ́ kọ́ star jẹ́ ló bí àmọ́ rẹ yàgò náà pẹ́ ń bá rẹ náà náà fún wa kàmùsọ̀rọ̀ ìfẹ́ wọn ká ìwọ́n náà ń ta àyẹ̀dá rẹ mẹ́rẹ́ mẹ́rẹ́ mẹ́rẹ́ kama mnaṅụrịta apụrụ isi maka na ndebe anyị si na onye mere nna emere abụrụ ahụ nna nna m mere ya nna m emere mana nna m ezuru ori ya ya ezuru ori ma ọrụ na onye nna ezuru ori ya ezuru ori ọrụ na onye nna ya nwụrụ ụkọchukwu ya bụ ụkọchukwu mgbe si na ọbịa aṅụrị bara n'ụbọchị taa na-ekere mma Chineke ọ bụla otu wedadị anyị emere ya arụ ọzọ iwe na-achọ ọrụ ya bụ ọ karị nke arụ a n'aha Jizọs ọ bụ na ị na-anya ịfụrụ ụbọchị azụ ọrụ ite achịkọta afịa ọnwụ mana ndị awụ pụtalụ na mkpụrụ one na one gara aga gwụọ ọrụ na aya echigakwa ndị otu esi eme mbụ mere ife nwere ikwu ife ike ifu na ebe ndị awụ melụ wee tiri nke ụbọchị azụ n'ebe ị na-afụ àwọn ògòsìnà rí mi tẹ àwọn ògòsìnà rí mi yá na mẹri wẹ mẹri obi mu na awọ n'otu àgbà ọ na-adị ba. Ndị ndị anyị na-amụ oge gboo, ndị enyi ya otu nza. n'oge gboo ihe e ji mmadụ nze a na-eti ịgba ọha nụrụ ya na-ugbu um, onye nze ehm, na ndị nzu ọrụ ite na onye ọra chọrọ iji ọzọ ya bụrụ baịbụl chie ehm. ọ bụrụ na mbido nzuzo eji ya chie ehm. ụra azụ anyị na-eme ka aka ọchọọ ite na ịnapụnara anyị oge gboo iro na-awọ n'ogoma awa a na-ere mgbe elu na-azụ ahịa ọ na-eme m um, oriarụ ụka na okorire mba ozi ama ji ma oriom bụrụ ma na-asị na anụ dị ya nke onye chọọ ya were nwanne nwere nwa mere ihe mbọzi a n'ogo na awọ ee na anyị amalitego na anyị amalitego obere oge ite anyị ga-echigakwa otu ọ mbụ n'aha Jizọs ka ebe ị na-agwazi ndị be anyị ndị ka na-agba ọsọ na-asị na adịghị maka ebe na-agwa ha ebe eh, ibe na-agwa ha n'obodo dị mma kama onye fe iri na nkụ ọ anya ya eh, onye fe iri ibe na nkụ ya be nna ya mana amachakwa na obodo adịghị mma na ekpere anyị na-eme na from now e, anyị eme ihe a na-arọ na-abịa onye anata n'aha Jizọs ibe na onye ọna anata na abịa ọrụ eji anata adịgwe mma nne ndụwa na-ekerekwa nne o odogwu odogwu ekerekwe ngụ accompanied by Ogbo vivi nga. Ọbẹ̀ ṣe ní ìlú. Ọ̀nà ẹ̀bùn náà nù. The founder of Olympus Sports Club dey go to the edge. As I know. Mmetụ nke ya nọ. Mmetụ nke ya nọ. Ayé ṣe. Kí ni ìrẹsì rẹ̀ àdá? Hey, Deus. Ana, não, tô indo pra

I'm not All right. Thank <laughs> you. iye ìdílé tó láti lọ wò ọlọ́run yìí nù iye sílẹ̀ nù. mmụọ nwa na-agba alụsị a na-ele na-anọ n'ọgba Thank you. Sane, Y'all got your bottle? ndị otu a n m ị ha kwesịrị ị n Thank you.

lọ́dọ̀ àjèrè lónìí ìpínlẹ̀ ayélujára lónìí yàrá dùn káńtà lónìí yàrá dùn kúkú lónìí yàrá dùn nǹkan oyè tó ọdún náírà mọ̀ ọ́n yóò wọ́n lọ́wọ́ kúndà bí bẹ́ẹ̀ fi gbọ́jọ́ kúndà yàrá ọkùnrin ètò rẹ̀ àkẹ́kẹ́ mọ́ ọgbẹ́ jẹ́ àkùnrin ló gbọ́ mọ́ lóyún. Thank you.

kéèkì sì wọ́n fún abíọ́rù ọ̀rùn kèké twenty twenty two kéèkì sì. Thank you.